ụmụnne m n'ime Chineke, ka udo nke Chineke, nke kachasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu, n'aha Jizọs Kraịst bụ Onyenwe anyị, amen. Na nzukọ anyị n'ụbọchị nkịta ka Chineke tụkwasị anyị ngọzi n'elu ngọzi, amamihe n'elu amamihe, umekwana anyị isi obi anyị, ka mgbe n'ikpeazụ ka anyị bụ ndị nke ya nụcha nke ọma na ndị nke ketara oke na-ebikwa na ndụ kwesịrị ekwesị n'aha Jizọs Kraịst bụ Onyenwe anyị, amen. Abụ m nwanụnụ nwoke chukwu site na ụlọọrụ ndị Life Word redio Ministry aka na ndị Baptist Missionary Association nke Afrịka gbara gburugburu ọ bụkwa site n'ime Olugweru nke dị n'ime na Ọyọ steeti Naijiria ka ozi ọma si eru unu nso n'oge ugbu a ka Chineke nọnyere anyị n'ụbọchị nke taa ga-abụ ndị nke nwetara iru ọma na ndị nke a gọziri agọzi dị kwesịrị ekwesị n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị amen na ịga n'ụbọchị nke taa, anyị ga-elebanye anya n'akwụkwọ ozi akwụkwọ dịka Pọl degara nwa ya bụ Timoti na akwụkwọ Timoti nke mbụ isi nke anọ amaokwu nke isii na asaa akwụkwọ Timoti nke mbụ amaokwu nke anọ amaokwu nke isii na asaa ọsị ọ bụrụ na ị mee ka ụmụnna anyị na-eche uche n'ihe ndị ị ga-abụ onye na-ejere Kraịst Jizọs ozi nke ọma ebe a na-azọpụta gị n'okwu niile nke okwukwe anyị na nke ozizi ọma ahụ nke isoworo n'ụkwụ na ụkwụ ma jụ akụkọ iro niile e merụrụ emerụ nke dịkwara agadi ndị inyom ma na-anwa onwe gị ka ị wee ruo nsọpụrụ Chineke ka Chineke gọzie okwu n'ime anyị ka ndụ pụta ìhè na ngọzi pụrụ iche dịrị anyị n'ụbọchị nke taa dịgosiwe ekwesị n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị emem n'ịga n'iru n'ụbọchị nke taa isi okwu anyị ga-abụ bie ndụ dịka onye nke Kraịst bie ndụ dị ka onye nke Kraịst na-abụ isi okwu anyị n'ụbọchị nke taa anyị matara na ọtụtụ ndị mmadụ n'ụbọchị nke taa na-agazi dị ka o si wee masị ha akwa nsọ mere ka anyị mata n'akwụkwọ elu si na na ụzọ niile nke mmadụ ziri ezi n'anya ya, mana isi njedebe ya na-eweta ọnwụ. elezi anya, na ọtụtụ ndị mmadụ n'ụbọchị nke taa na-agazi njem, na-agazi ụzọ, na-ebizi ndụ dịka o si wee masị ha, dịka ha si wee chọọ ọchịchọ nke obi ha na ihe niile. O onye nke ndị mmadụ adịghị etikwuzi Chineke na ọnọdụ ha ma n'ihe ha chọrọ ime. O so wee na ka anyị mara na anyị bụ mmadụ kpafuru akpafu onye ọbụla n'ụzọ nke aka ya. Ihe ndị a niile bụ ihe na-eweta adịghị n'otu. Njehie niile ndị a bụ ihe na-eweta ọnwụ na mfu na akparamagwa dị iche iche n'ebe ọtụtụ ndị mmadụ nọzi n'ụbọchị nke taa n'ihi na ha wezi na o onye pụrụ ịjụ ha ise maọbụkwa na onye adọ ha ụmụazụ maọbụkwa na onye eme ha onye ọbụla na-akpazi n'ụzọ nke aka ya mana ịga ibi ndụ ziri ezi bụ ihe kwesịrị ịgakwanye njem n'ime chineke na ibi ndụ nke chineke bụ ihe mara mma n'anya nke chineke bụkwa n'anya nke mmadụ n'ihi na onye ọbụla nwere ezi omume ezi omume aha ga-ewetara ya uru ọ bụrụ na naanị ya ka ewetara uru ọ ga-ewetara ndị ezinụlọ ya uru mee ka ha dị n'otu mee ka ha mara ihe mee ka ha nwee ịhụnanya ọ bụrụ naanị ndị ezinụlọ ya ọ ga-emekarị ndị agbata obi ya na ndị obodo ya n'ụwa niile gbara gburugburu n'ihi na ihe ọma na-efe efe ihe ndị a niile bụ ụzọ anyị nwere ike iji bie ezi ndụ wetara Chineke otuto wetakwa Chineke ihe iji wee na isi anyị anya afọ na ezi ndụ Job biri wetara Chineke ihe o ji wee na isi o wee kpọọ mgbe oji e, o ji Job wee nyaa isi n'akwụkwọ Job ọsi ekwensu na ọfụgo onye ozi ya, nwa ya bụ onye ozi ya bụ Job, na onweghị onye dị ka ya n'ụwa dum n'ihi na ọ na-aga njem ya n'ụzọ ziri ezi na-emekwa n'ezi ihe ọ dịghị emekwa n'ajọ ihe ile anya efu na Job nọ n'etiti ndị ọtụtụ ndị mmadụ na ndị na-aga ozu na mmehie dị ka o si wee masị ha mana ọ na-aga mjinya n'isoro ụzọ nke Chineke nke ịhụnanya nke inwe udo nke ịhụ mmadụ ibe ya n'anya na nke inyekwana enyemaka nye ndị obodo ya na ndị ebe ọrụ nọ n'akụkụ ya Chineke wee were wee nya ya isi so ogusi anyị na ibi ezi ndụ kwesịrị ekwesị bakwa n'uru ọ bụrụ sọsọ naanị ebe chineke ọ bụrụ sọsọ naanị ebe chineke nọ kama ebe mmadụ ibe anyị nọ n'ihi ihe ndị a niile bụ ihe na-eweta chineke obi aṅụrị ebe anyị gụpụtara bụ apọstọl pọl onye ozi pọl bụ onye degara nwa ya nwoke bụ timoti akwụkwọ ndị a wee na-akọwara ya na na ya dịka ndụmọdụ na-agwakwa ya ọbụladị dịka inye n'iwu si ya na ọ bụ na ezi ndụ dị ka o wee kwesị n'ime nke Kraịst na eji ya wee na-echetara ndị nke bụ ndị nọ n'okpuru ya na ndị ụmụazị ya na ndị nke ọ na-akụziri ihe na Chineke kwesịrị ntụkwasị obi na Chineke na-enye enyemaka n'ime okwukwe ilezi anya na ụfọdụ ndị mmadụ enwezi okwe n'ụbọchị nke taa ha nweziri ụjọ kama ha ya enwe okwe ha nwere ụjọ ha nwere mbibi ha nwere ihe na-agbakasị ha ahụ na-elezi anya gburugburu n'ụjọ na ihe na-ekwesịghị ma pọl wee na-akọwara timoti si ya n'ime okwukwe nke o kwere n'ime kraịst ka o jidesi okwukwe nke ya ike ka o were wee na akụziri ndị ọzọ ụzọ nke ha eji wee wèe so gbagide ọsọ nke a wee ruo ọgwụgwụ ilezi anya fụ na ndị ihe nkụzi na ndị nkụzi dịzi n'ụbọchị nke anyị n'ụbọchị nke taa na-akụzizi ihe nke na-eweta ihe nke esiteghị n'okwukwe ihe nke bụzi sọsọ naanị ịrịba ama ihe ịrịba ama ma ihe ime ihe mgbagwoju anya na egwu ọgbaraọgwụ dịgasị iche iche a na-agbazi n'ime nzukọ kraịst n'ụbọchị nke taa ihe ndị a niile na-ewetala n'iyi ihe ndị a niile na-eweta ihe na-ekwesịghị ma mụ nsọ n'ụbọchị nke taa wee na-agbara mụ na gị na-aba ma wee na-adịghị adị ka ndụmọdụ ka anyị were okwukwe wee kwudosie ike n'iso n'ụzọ nke Chineke, n'ijere ya ozi dịka wee kwesị, n'iso ya n'ụkwụ na ụkwụ, ka ndị nke na-elere anyị anya n'ihi na ọ bụ ọsọsọ na ndụ anyị ma ịgbasa ozi ọma ka ndị mmadụ na-ele anyị, ha na-elekwa anyị n'ime ndụ anyị ka anyị si eje ije n'akparamagwa anyị mbụ ndị nke kpọrọ nwa ndị nke Kraịst ndị nke kwere ekwe n'akparamagwa anyị n'ụzọ niile nke anyị ji ka ọ ghara ịbụ akụkọ iro ụfọdụ ebe ha kama ha ga-ekwu okwu banyere okwukwe na akwụkwọ nsọ nke Chineke nke na-eweta ndụ na nke eziokwu na nke ịdị nsọ na ịbanye uru a na-akọzi akụkọ iro na-akọzi akụkọ ihe na-ekwesịghị na-akọzi akụkọ iwuli mmadụ elu maọbụ iwuli ihe nke ọzọ maọbụ iwuli nzukọ ha maọbụ iwulikwanye ihe rụgasị arụ dị ebe dị iche iche ihe ndị a niile ka a na-eme ka anyị mata ụbọchị nke taa n'ihi na o kwesịghị ka ọ dị etu a akụkọ agadi ndị inyom akụkọ iru na-ebu ihe rụgasị arụ dịgasị iche iche akụkọ ndị mgbe ochie ihe ndị a niile ekwenyeghị kama ihe sitere n'okwukwe na-abanye n'okwukwe ịsite n'ịdị n'otu na ịfụnanya nke kraịst na afụfụ nke kraịst bịa nwụọ n'obe iji gbapụta mmadụ na mmehie wee nyekwana anyị ndụ ebighị ebi ihe a bụ ihe ya eweta ndụ ihe a ihe ya na-asụ chineke ụsọ ihe a bụ ihe ya agbanwe ndụ mmadụ ihe a bụ ihe ya eme ka anyị banye nwa ụba n'okwukwe n'ịfụnanya na ịdị n'otu n'iziri Kraịst ozi dị ka o si wee kwesị. Ọbụna isoro ihe ndị a niile, ọ sị na anyị ga-abụ ndị nke a na-anara nke ọma, anyị ga-abụ ndị nke Chineke ji wee nye isi, anyị ga-abụ ndị nke ga-akwụdosi ike, ọ bụkwa ndị nke a na-enugharị isi n'ebe ifete n'ebe a achọ ihe ịrịba ama ma achọ nke ma achọ nke ọzọ. kama okwukwe anyị ga-apụta ìhè wee bụrụkwanụ ihe nke na-enye Chineke obi ụtọ mgbe n'ikpeazụ anyị wee bụ ndị nke eketa òkè ọbụnadị n'alaeze eluigwe ma nke kachasị nke bụ na ụfọdụ na-eme ihe ndị a enweghị Jizọs dịka onye ha na nzọpụta ha ndị ha na-eduhie bụkwa n'otu ụdị a ma taa Chineke emewo ka anyị ghọta na naanị okwukwe n'ime Kraịst Jizọs ga-eme ka anyị pụọ n'olu ga-eme ka anyị nwere ihe nketa nke pụrụ iche n'ime kraịst ọ bụ na ịnabata jizọs kraịst dịka onye nwe gị na nzọpụta gị ihe a bụ ohere nke dịrị gịnị iji wee nabata ya welata isi n'ebe ọ bụla n'oge dị ugbu a ka ịnabata jizọs kraịst n'obi gị na okwukwe na ịfụnanya na ịdị n'otu mgbe ị na-eme nke a ị ga-afụ ngọzi na mmụta pụrụ iche ka ekpere chineke onye pụrụ ime ihe niile chineke nke kachasị chi niile lee ndị oru gị ndị inyewe anyị okwu gị dị kwesịrị ekwesị n'ụbọchị nketa gbawa anyị ume okwukwe gị ka anyị ga-eji wejigide ozi ya ruo ogwugwo n'aha jizọs lekwanye ndị nke nabatara jizọs dịka onwe ha na nzọpụta ha onye nwanyị mere ha ebere ka gbuo afọ ha n'akwụkwọ nke ọnwụ debanye afọ ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụrụ ndị nke eketa oke ọbụladị dị n'ụwa n'ụwa nke ka ji bịa dị okwesị n'aha jizọs kraịst bụ onye nwaanyị e. Eme matani na ulu a ebere site n'ụlọ ọrụ ndị Life world Radio Ministry. Unu ga-enweta m n'igwe okwu 08056719493 ma ọ 08132900111 ka udo nke Chineke nke kachasị udo na-edere unu n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwe Amen.